the people that don't know how to speak Igbo they know what ego is yes you know ego what is ego it's not money everybody that say oh i cannot speak igbo i cannot speak igbo you know ego to start with <laughs> ego is money ego is money <laughs> they say that igbo people like money igbo people are money are like this so all the money should come to us abinu let all the money be coming to us igbo people and money are like this money i like you money you like me two of us are best friends <laughs> ego dị ma ego ego dị ma ego ego dị ego Today's lesson is simple sentences, phrases, short sentences in Igbo language. This lesson is part two because I done part one already. The first thing I have today is old man agadi nwoke agadi nwoke old woman agadi nwanyị agadi nwanyị ike nke ghọta ije ee ike nke ghọta ije ọ maka na ike adịrọ ọnwụ ọ na ike adịrọ ọnwụ kee ike nke ghọta ije come on ike nke ghọta ije <laughs> ike nke ghọta ije that means if you get old you will know how far you will know you will know that the journey has been far. Man is nwoke. Man or male is nwoke. Female or woman is wan. Ikorobịa. Ikorobịa. Young man. Young woman agbọghọbịa. Some people say abo. Same thing. Abobia abo. So we are the abos. <laughs> Child nwa or nwatakịrị. Child nwa or nwatakịrị ụmụ children ụmụ children ụmụ long time no see is otego aka anyị hụrụ otego aka anyị hụrụ long time no see what's new kedu nke na-eme ọhụrụ kedu nke na-eme ọhụrụ what's new kedu nke na-eme nothing new onweghị ihe ọhụrụ like no biggie nothing is happening abeg in this in this corona in this lockdown nothing new <laughs> have a nice day have a beautiful day nwee ọmalịcha ụbọchị have a beautiful day have a nice day nwee ọmalịcha ụbọchị m ga-ahụ gị ma emechaa i will see you later m ga-ahụ gị ma emechaa m ga-ahụ gị ma emechaa i will see you later I will see you tomorrow. M ga-ahụ echi. I will see you tomorrow. M ga-ahụ echi. If you want to say we will see tomorrow, you say ani ga ga-ahụ echi. Ani ga ga-ahụ echi because ani is ani is we, me and you. Ani ga ga-ahụ echi. We will see tomorrow. I will be right back. M ga-apụta kịta. I will be right back. M ga-apụta kịta. safe journey ijeoma safe journey ijeoma ijeoma ije awere gaa nke ọma best wishes echiche kacha mma best wishes echiche kacha mma come here bịa ebe a come here bịa ebe a come on its own is bịa come is bịa come here bịa ebe a come here bịa ebe a let's go Kani anyi pụọ let's go Kani anyị Kani ka keep going naga. keep going naga. keep going naga. rest zoeke. rest zoeke. Zoeke. people need to rest like make time to actually rest zoeke. because this body you know you have to rest it zoeke is rest in Igbo language. Well done, imere nkoma. Well done, imere nkoma. Well done, imere nkoma. Open the door, mepe ọnụ ụzọ. Open the door, mepe ọnụ ụzọ. Come with me, sorom. Come with me, sorom. Come with me, sorom. Can I come with you? Enwere sogi. Can I come with you? Enwere m ike iso gị? He is tall. Otoro ogologo. He is tall. Otoro ogologo. He is short. Ọ mkpụmkpụ. He is short. Ọ mkpụmkpụ. So ogologo is tall, mkpụmkpụ is short. He is tall, Otoro ogologo. He is short, ọ mkpụmkpụ. And for some of us who were on our way to growing tall, and then something happened on the road we now stop somewhere we stop to buy something other people now continue going and greet it is well with us <laughs> it is small operempe it is small operempe mpe is something that is small it is big ọ it is big ọ big is nuku. it is good ọ dị mma it is good ọ dị mma it is bad ọ dị njọ ọ dị njọ it is easy ọ dị mfe Igbo language dị mfe it is easy ọ dị mfe Igbo language is easy to learn ọ dị mfe it is easy it is difficult o siri ike it is difficult o siri ike it is difficult o siri ike take this were ihe a Take this, were iha. Take this, were iha. Do you like it or masiri Do you like it or masiri There's this Igbo song that says, "Ebo masịrị gị, ebo masịrị gị, ebo masịrị gị, ọ masịrị Where you like it, I like it. ị ga-alaiki anyị ooo ị ga-alaiki anyị ooo ị ga-alaiki anyị you know it means you will like us ị ga-alaiki anyị <laughs> I am hungry agụụ na-agụ m I am hungry agụụ na-agụ m I am hungry agụụ na-agụ m and if you're like me I am always <laughs> I am always hungry <laughs> akpịrị kpọrọ m nkụ akpịrị kpọrọ m nkụ I am thirsty. Akpere kpọrọ unko. Let me translate that for you. So for something for ihe ịkpọ unko mm, means you know wood, dry wood. Wood is unko. So ịkpọ unko is dry <laughs> wood, dry wood. So you know when you're you're thirsty and your throat is just dry. So akpere na-akpọ unko. Good, you're doing well. <laughs> <laughs> I am running. Mna ba also. I am running m na-agba ọsọ I am eating m na-eri nri I am eating m na-eri nri I am eating We are traveling anyị na-eje njem anyị na-eje njem we are traveling anyị na-eje njem when you hear what what what is schedule, what kedu so it depends on what you're asking what are you doing? Kedu ihe na What are you saying? Kedu ihe na What are you doing? Kedu ihe na What are you saying? Kedu ihe na Where ebe? Where ebe? Ebe ki naga? Ebe ki naga? Where are you going? Ebe ki naga? Onye ebe ka ibu. Where do you come from? Onye ebe ka ibu. Where do you come from? Ebe ka ibi. Where do you live? Ebe ka ibi. Where do you live? Truth is Ezioku. Truth is Ezioku. Truth is Ezioku. Lie is ase. Lie is ase. Guys, just before we continue, I just want to remind you to subscribe to my channel if you haven't please give me a thumbs up to tell me that, you know, you're doing well. I really appreciate it. You know what I'm saying? <laughs> Ulo is house. Some people say uno, ulo, house. Akwụkwọ is book. Akwụkwọ is book. Ụlọ akwụkwọ is school. Ụlọ akwụkwọ is school. Ulo akwụkwọ is school. So I said ulo is house, akwụkwọ is book. So the house of books. Ulo akwụkwọ. See, it's easy. It is easy. <laughs> ulo ogu is hospital. Ulo ogu hospital. Ulo house, ogu medicine. So the house of medicine ụlọ ọgwụ ifugo ọ dị izi ọ dị fecha fecha ụlọ ụka ụlọ house ụka church ụlọ ụka church ụlọ ụka church bank this one I like bank ụlọ akụ so akụ is wealth then Olo is house. So house of wealth, meaning where you know money is kept. Olo Ako, house of wealth. And actually Olo Ako is, is somebody's name, if you don't know. You know, I mean, I claim it oh. all. <laughs> I like that kind of name. Olaku. Imagine you imagine imagine being the house of house where they are keeping the money. <laughs> Here go. Restaurant Olo Oriri. Restaurant Olo Oriri. oriri bịam bịam n'ọnụ oriri oriri oriri bịam bịam n'ọnụ oriri nke oriri jigin oriri bịam bịam n'ọnụ ụlọ oriri is restaurante, ọfịs ụlọ ọrụ ọfịs ụlọ ọrụ ọfịs ụlọ ọrụ ụlọ house ọrụ is work house of work ụlọ ọrụ thank you so much for watching my video to the end for getting this far i just really want to thank you for watching the whole thing it is good to watch the whole video and remember you can always rewind me you can fast forward me you can move me back right to the start and you know get grasp the whole thing you can come back and watch again let us learn this language let us practice this language igbo language is a sixth language whether you're igbo you're not igbo everybody oh, let us practice igbo language igbo kwenu ya igbo kwenu ya igbo kwezuonu iye thank you guys and see you in my next video.